nwa Igbo man here, Igbo man there Money matter never seen an Igbo man fear Igbo man check, make your life change Adire ego okwu ego Igbo man say Igbo man here, Igbo man there Money matter never seen an Igbo man fear Igbo man check, make your life change Adire ego okwu ego Igbo man say Igbo kwen, Igbo kwen, Igbo kwen Ụwa furu kwete na ya dị ekwe okwe ụwa furu kweta na ya dị ekwe gọọmenti or not we go win on god they can't be like us ọkwachukwu abịa ma bụ the pilot now see the money with the pile up before we see ash we go see funds makachukwu mbiabagodu ọzọ i go still come with an igbo man god igbo man here igbo man there money matter never seen an igbo man fear igbo man check make your life change adire ekwu okwu ego igbo man sell igbo man here igbo man there money matter never seen an igbo man fear igbo man check make your life change adire ekwu okwu ego igbo man sell igbo kwen igbo kwen ụwa furu na ya dị ekwe igbo kwen igbo kwen igbo kwen ụwa na ya dị ekwe ada atụ ụjọ anywhere we dey anyị na-agba mbọ and we dey show love but thou shall not play with thy obere maka bees bayawa manicha ihu adaba men ji ego obi men bụ agaba ah. etinye arụ na pati ọma saka igbo here igbo man there money matter never seen an igbo man fear igbo man check make your life change adịrị ego okwu ego igbo man sell igbo man here igbo man there money matter never seen an igbo man fear igbo man check make your life change adịrị ego okwu ego igbo man sell igbo quen igbo quen, igbo kwen wafuru kwen eh, eh, eh. ba lun wa inu mata inu mata nne igegbanye dị ka na tụrụ n'anya bụ n'afọ mara ụzọ bụ nkiri gegbanye ọ I'm amazing.